Jubril of Sudan M ga-aṅụ iyi na ọ bụ Buhari nọ n'Aso Rock, abalị iri nke ọnwa Disemba, afọ puku abụọ na na iri asatọ.